Were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị ịhụrụ hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume Valentine ma ọ bụ o ụbọchị ndị nne, ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ, ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ịhụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya. Ee. Ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee ya na aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke. Ee, e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi. Anyị ma ọ bụghị onye ọbụla nwere iri ụtọ anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike site na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi gmail.com. ụmụ ibe ụmụ ibe ụmụ ibe ndị ọdịnala anyị ekene unu anyị si ka udo dịrị unu n'ụbọchị taa ụmụ ibe anyị si ka anyị kene unu ọ anyị nwa bụ ndị ọdịnala ndị kwere n'ihe otu kwuru ọkwa asọ ọdịnala na ọma ikwerekwe n'ihe otu kwuru ọmụwa bụ nwanne unu nwoke asị m ka m kene unu ka m nwere obere ohere obere ohere enwere na wee kene unu ụmụ ibe asị m udo dịrị ụnụ asị m ebe ọbụla ụnụ nọbụ ndị ọdịnala ka udo dịrị unu anyị nwawo ndị ọdịnala ndị kwerere ihe otu kwuru anyị si ka anyị wetara ụnụ ozi ọma ozi ọma ndị ndozi ọdịnala anyị nwawo ndị ndozi ọdịnala ka anyị mara amara maka adịghị ama ama ọnịcha gwere obosi anyị si onye ọbụla nụrụ ozi ọma ọdịnala kwere na udo ga-adịrị ya na onye chọrọ udo ka udo na-adịrị anyị ga-ekene godo eke kene orie kene afọ kene nkwọ aga m emetụ aka n'ihe m kwuru ụnyaahụ echi gara aga ma ọ bụrụ ndị Owere ndị Igbo sọọsọ nsogbu anyị nwere bụ ọkwefuru asụsụ Igbo ọkwefuru asụsụ Igbo ihe mere ha ji achọ ka ha mee n'asụsụ Igbo bụ n'ebe aha ebe aha ka ụzọ dị sọsọ ihe mere ha ji achọ ka ha mee ha asụsụ Igbo ka ha mee na there will be no language in the world ọ bụ na enwere asụsụ Igbo ka ngwata nke besiokwu forget ya about English French and this thing ịma ebe ị ga-eje na definition of every word every word go to definition there is nothing like word w o r l d ọ naghị eme exist ihe e nwere bụ WORD ajọs bụ tinye L ka e wee gha ahụ n'isi ndị ahụ magicians <laughs> those people are magicians but anyị ma the secret am ma their code so we use I na-use the code ha ji ekochi e ebere ekwe now agị machi itiwa akụkọ igbo nsogbe m chọrọ itiwa taa bụ ihe m kwuru ụnyaahụ ndị be anyị si gịnị bụ igwe bụ ike ịma gwara m ndebe be anyị ụnyaahụ echi gara aga na igwe ọ bụrụ enuigwe igwe enu igwe elu igwe elu igwe ọ bụrụ enu igwe because igwe is to grind something igwe ihe bụ i ihe that's why nkwọ nkwọ ịdara ịkwọpụrụ akwọpụ grind ya grind ya agụ nkwọ ọ ya bụ ikuku so elu igwe gịnị bụ igwe gịnị ka nwa bekee na-akpọ mass gịnị bụ mass anya ka a gị weapons of mass destruction ọ bụrụ about igbu mmadụ or to destroy the property all the property that property and n'ime that matter gịnị bụ mass oke na aka ihe listin nke a nwa bekee let me humans in English definition of nwa bekee ọ sị in physics mass is a property of a physical body in the measure of an object resistance acceleration na-ekwenụ ntị o acceleration that is ihe ọ na-achọ ịkọwa bụ na mass bụ matter every object dị n'ime matter or every matter is an object ka m mee otu ka ọ dịrị izi every matter in object the atom dị n'ime object weapons of mass destruction to destroy because ihe weapon na destroy nke ahụ na-ekwu ndị si missile a na-ekwu all to destroy atom onye ka eji akpa atomic bomb so mgbe ndị bụ uru na-asị igwe bụ ike ọ bụrụ about the crowd or the substance the object dị n'ime igwe because ọwa acelerator ka a na-ekwu if you use the object inside the igwe ahụ ị nwere ebe ahụ use the object then you can accelerate with the object ndị Igbo na-atụ inu okwu ha bụ inu so igwe abụrụ about crowd because ị nwere ike inwe million crowd enwe uru ha bara but all the substance ihe a na-ekwu bụ the substance in the matter or matter in, a, in an object a na-ekwu about substance in matter the atom in matter ọ ihe ndị Igbo na-ekwu maka ya ọ bụrụ about mmadụ 1 million igwe bụ ike wụ the substance in that matter ụmụ ibe so o elu igwe because igwe cloud ọ cloud because ihe a na-ekwu maka ya is a substance anaghị ekwu about because ihe a kpurukpuru you can see the cloud gịnị cloud substance ị na-afụ ya nwere ike ị na-afụ the cloud mara ihe ọ bụ ee eh, substance ọ ya datin na-eme anwụ na dilute anwụ ewepụ cloud anwụ achawuo mụ na gị ebe if you remove this cloud anwụ achawuo anyị so mmiri na-agbago enu ha nga ebe ahụ ọwụ that is a substance na-enwebeghị fọm substance na fọm bụ ha fọm ọ ya ka ị na-afụ n'enu ahụ so ya ka ọ si ga elu igwe the celestial body ọ bụrụ igwe igwe bụ something else igwe bụ something ese e nwere igwe na igbo nwee igwe that is ịfụ ya an object ịmata na object ịfụrụ igwe asị igwe igwe na metal iron inside that metal enwere igwe that is the substance formụrụ datin because gravity na draw everything down according to the substance object dị n'ime that substance. You got to go? so this substance iji n'aka now ọ bụrụ na ọ dependri the number of atom nọ n'ime otu ahụ ka ọ ga-esi enwe weight so group ka ọ na-emebe ọfụma ọ dependị na substance igwe dị n'ime igwe ọ dependri na igwe dị n'ime igwe so ụmụ ibe igwe bụ ike abụrụ group ọ bụrụ 1 million people no ọwụ substance dị n'ime igwe ahụ ị nwere ọ ya ka a na-ekwu okwu ya ọ ya ka ndị nna nna anyị ha na-asị igwe igwe ndị kịta because of Jesus Christ they want to see God ha adịzie eto igwe si na igwe gịnị bụ igwe gịnị bụ meaning of igwe gịnị bụ igwe igwe is igwe wụ nkwọ igwe wụ nkwọ <laughs> so igwe wụ substance and object an object that is the atom because ihe ọ bụla ifuru gwara atom make the property everything ọ bụla ịfụrụ nwere atom mekiri the property ahụ ịfụrụ ebe ahụ all of them ihe ọ bụla ịfụrụ n'ụwa and the weight size of that na ịfụrụ will depend on atom because all these things will gravity all the gravity weight physical weight based on ihe na ya n'ime so otu ahụ ka the electromagnetic gravity na-esi adụrọ ya down onye na-eme the weight so ọ bụrụ na ị nwee grupu ọ bụrụ na ị nwee grupu ịmara na igwe na-ichere ndị mmadụ inwe 1 million people onya ka ndị Igbo ji wee tụ ịnụ sị ihe ewu ewu na-eso onye ji igu a onye ji igu ka ewu na-eso oke onye chi igu ka ewu na-eso ndị be anyị chekwa na onye chi igu ma ihe ọ na-eme mba ọ sị na ewu dara iberibe maka na onye chi igu ji mma ewu dara iberibe maka na onye chi igu ji mma a na nkịta na-eso onye afọ ukwu ọnyụ ha anyụ ọgbọ agbọ ọ sịghị gị na onye afọ ukwu ji ego ọ sị gị na nkịta na-eri nsị nkịta na-eri nsị abụghị ezigbo nkịta na nkịta dara iberibe na ọ bụrụ ezigbo nkịta maka ezigbo nkịta anaghị eri nsị mana ndị be anyị anaghị aghọta inu so igwe bụ ike a na-ekwu bụ the substance in that igwe the substance the substance ọ ihe a na-ekwu maka ya ọ bụrụ mmadụ 1 million no the atom atom in that particular the atom the matter in that particular object onye ka a na-ekwu maka ya oya wụ the mass so ụmụ ibe igwe bụ ike o nwere literal meaning crowd nwee metaphorically because igbo metaphorically igbo don speak literally igbo ala gichere go and google mass m a s s google it and read ịma na na translate English without a meaning ọ bụ ihe ọ bụla ịfụ na English meaning na Igbo mana problem bụ translation ị na-eme abụrụ ya igwe bụ mass igwe bụ mass onwere igwe abụrụ igwe mmadụ mba igwe mass so nna nna gị na-ekwu maka mass ọ bụrụ about crowd crowd mba cloud erukputu yes because irukputu one formed element unformed object undefined be they have no definition undefined object ọya ka ị na-afụ na cloud ha na ọrụ ha all those everything all those celestial body nna nna anyị si ọ igwe mana anyị siri igwe bụ ike why because there is object in them. there is number of object in them that is ọ bụ ngịnwa ngịnwa bụzi mmadụ ga-ama ka ị ga-esi wee redefine ya of this object to accelerate them so anyị nwa ka ọ dịara anyị nwa ka ọ iyuzu disi igwe mara ka anyị ga-esi wee mee acceleration ịghọtago so ị ndị Igbo amaghị asụ Igbo ndị Igbo asụ Igbo a na-agwa ha na ha ma igwe bụ ike ndị igwe ọ bụrụ igwe ka a na-ekwu igwe igwe n'ime igwe ahụ fụrụ ebe a n'ime ayon because ndị ga-asị gị mass majority mass media unu anaghị afụ ihe a na-ekwu ya ịghọtago because ọ bụrụ na ị igwe because ịbịa n'ime igwe enwere igwe n'ime igwe nwekwa igwe n'ime igwe because ọkwa metal ka ga-esi arụ njin ejikwa akwọ ihe njin ọ bụla eji akwọ ihe n'ụwa metal na-arụ ya ịghọtago and every metal nwere substance atom o nwere substance nọ ya n'ime mere o ji wee bụrụ igwe all amount of the substance nọ ya n'ime mere o ji wee bụrụ igwe ịghọtago so amount of the substance nọ ya n'ime mere ya igwe so ụmụ ibe ihe m ji ekwu okwu a bụ na ọdịnanị all the substance dị n'ime ọdịnaanị mere ọdịnanị igwe bụ ike ọ ya bụ the conclusion of the matter all the substance dị n'ime nuklia wepon ka eji wee kpọọ ya mas destruction ọ bụrụ bikos na ọ na-eme mass ọ na-eme ọpụta ọchịrị ndị mmadụ no ị nwere ike ikuri ya iwu bikos atọm ka ọ na-eme atak ọ bụrụ the ihe ọ na-eme atak were atọm and the atom bụ the source of your life so o me ha na atọm ikuru ha na-enwụ ọya ka a na-akpa ya mas destruction ọ bụrụ na bikos na ọ naghị agba agba ọ naghị agba ndị mmadụ egbe mass destruction anaghị agba egbe ọ bụ ikuru ịnwụọ ikuru inwe ka a na-akpọ ya so ụmụ ibe unu kwesịrị ịma mgbe ndị bụ na-asụ igbo unu amara ihe igbo pụtara bikos a gwara m na ọ bụrụ na ọ bụrụ ọdịnala igbo ga-ana bikos igbo anyị na-asụ taa ọ bụrụ igbo ya bụ igbo 1900 onwere omini atụpọsịa kpọmkpọmkpọm everywhere kpọmkpọmkpọmkpọm a na-atụpọ kpọmkpọm isi mmadụ kedu ihe bụ igwe sị igwe bụ ike means what igwe bụ ike have 100 13 no so ife ụlọ igwe abụrụ ike you may have one million people but no meaning absolutely nonsense where is the igwe <laughs> so ihe a na-ekwu bụ how how can you reform that is ka m ka gesi ekwu ya ekwu reform reformate that formulate how do you formulate to accelerate the mass that iron age that metal ahụ iji how do you formulate and accelerate the mass in that in that igwe ahụ iji ọ ihe a na-ekwu maka ya ụmụ ibe so ibe m ụmụ ibe m ana m na-ekwusi ya ike igbo anaghị m aya unu biko no mba ekwughị m enweghị mgbe m kwuru otu aha my brother you don't do so ihe m kwuru bụ na ihe that is translation unu na-eme abụrụ ihe o miniri because ajụọ gị ka ihe bụ igwe isi na igwe bụ cloud ịfụ ya cloud ịfụ na ọ bụghị cloud yes all cloud but kedu ihe o ji wee bụrụ cloud ịghọtago so ihe a na-ekwu bụ the substance in the cloud o nwere ndị Igbo na-asị 13 no 1301 bụ na ị nwere 1 million people onweghị uru ọ bara onweghị isi ọ bụ for you to formulate to use the substance the substance in those igwe ọ oh, ya bụ igwe the substance in igwe ya bụ igwe igwe abụrụ about the crowd ka a na-ekwu na the substance how do you formulate to accelerate that crowd that igwe ahụ how do you formulate to accelerate ya ka a na-ekwu object unformed because igwe ahụ ị nwere ebe ahụ thousand people ịghọtago they are like neutral so ihe a na-ekwusi bụ igwe the substance in them how do you make use of the substance in them because the, that matter that eh, object ah that matter na object why they decide the weight of every object every element all the weight the atom in them onye nwe na-decide all the matter in them na-decide the weight because of the gravity because everything na pull down earth na pull everything down you got to go? so the case abụrụ about you to discard anybody learn everything but ihe na-ekwu how do you accelerate that you learn that is the question ọ bụ ihe ị kwesịrị ịma everything you must learn but how do you form reform this thing you know accelerate them for them to be beneficiary to yourself ọ ha na-ekwu maka ya na onweghị ihe dị luzu n'ụwa Enwere ihe ghọrọ ahịa Enwere ihe onwere e e everything ọ bụla ịmụta n'ụwa anaghị aghọ ahịa ịghọtago mana my case bụ ka anyị ga because ọnwụ na anyị ihe anaghị kwuru about Igbo language then ọbara anyị uru ịghọtago ihe m na-agwa ụnụ ihe ahụ maka igwe bụ ike ka ụnụ mara ya maka mbọsị ọzọ ị nwere ike nwe mmadụ ọ zuru the substance in them ha ga-ana n'iyi enwere uru ha bara ọ bụrụ na you use the substance in those people they will be like nwere uru ha so ị ga-ama you must know this mathematics this physics before you, you get anywhere ị ga-amarịrị basic ịma basics of physics then everything ga-adịrị gị easy ma ọ bụrụ na ị marọ the basics enwere ihe ọsọ gị si gị 1 million people nweghị ga-eji eme because ị mara ịghọta ihe a na-akụ ịghọta so ị maka a na-ekwu ụmụ ọ bụrụ na Igbo chọrọ ibu uru let them tell themselves truth ha gwa onwe ha eziokwu anyị adịghị we don't care about creation we don't care about science we don't care about matter we don't care about physics then how do you couple with this nature how do you couple with this thing you must know the net force of every object for you to use them you must know the net force of every object if not how do you use them? ị gaghị eme etinwu metal ọ bụrụ na ị marọ the net force in that metal ka ihe ga use uzu wee metụ ya ịmakọta fire nwere degree for you to melt a metal you need a certain degree of fire so that o nwee ike defeat that one for that that freeze because all the freeze all freeze mere o ji wee block a block so for you to melt ọ emekwa ka ọ bụ liquid you need a certain degree of fire to make ya bring it back into liquid into the original state because everything is liquid that's why nwa na-abịa na liquid everything came from liquid before they condense into solid before they solidify they were liquid they were air before they li liquid from liquid they solidify that is the symbol of eke orie afọ eh, eke Nkwo orie afọ from fire ogbatuo to air from air ogbatuo to mmiri liquid from liquid ogbatuo to solid Oya ya bụ eke Nkwo orie afọ so ị kwesịrị ịma dị sayensị for you to be anything ihe ọ bụla ị ga-achọ ime n'ụwa you must know these basic principles ị ga-ama ya nna nna gị ha tirie na language ha tirie n'okwu so igwe bụ mass mass mass m-a-s-s go and go research go and google go and study ya ị na-eme about free education go research then ọ bụzie na enwere ihe gbagwojuru gị anya ịbịa jụọ eze. so ọ bụghị mgbe because everything we take literally onye ka ji wee bụrụ Jesus Christ na worship the only thing we take Jesus Christ to worship because everything for us is literally everything is literally everything Jesus is Christ is God we carry anyị agaghazi ajụ let's go and study why this man represent God and Jesus and this kee reason why asị igwe bụ ike onye ọbụla agbara na-eje na-agba na-eje kee ihe mere igwe ji wee bụrụ ike ọ anyị chọrọ ịma ọ bụrụ na ọ dị substance in igwe ka a na-ekwu maka ya ọ bụrụ the body all the substance and ọngụnwa nidiri im accelerate the substance you must know the net force of that igwe that those people you must know the net force for you to use them ọ ya ka eji wee si onye n'igwe elu igwe ndị be anyị maka ha chọrọ ije ụka ha si elu igwe everybody want to see God igwe igwe gịnị bụ igwe what is the meaning of igwe tell me can anybody tell me ihe bụ igwe can you tell me because igbo people anaghị aba ihe afọ without meaning igbo don name igbo igbo na-ene observable truth igbo can never name anything without a meaning kedu ihe bụ igwe i want to know ndị ọdịnala igwe is grind to grind igwe ihe igwe ihe egwe so kedu ihe igwe ihe na-eme dia then in the other opposite side igwe is nkwọ ịkwọ ihe ịkwọ ihe ịkwọpụ ya akwọpụ ọ ịkwọ ya akwọ to grind that is the function of it everything must ascend and later come back just watch ya mmiri mmiri zosia ọta rie enu zokwe ta rie enu zokwe ta rie enu of life ya principle basic you must follow the natural principle natural law ị ga you must know the natural law for you to accelerate if not nwanne enwere ebe ị na-eje enwere ebe anyị na-eje taa enwere ebe anyị na-eje taa onye achọrọ ihu ikwefu ya na agwa unu there is only there is no other way enwere ezi ụzọ ọzọ if you like biri na America na anya jip I don't care biri England na I don't care you don have any option you must know these things these are the basics you must know the basics of creation ọbụla about Jesus Christ ọbụla about Chukwu ọbụla about Muhammad ọbụla about Allah ọbụla about Elohim the natural law you have to know them it's your responsibility to know them ọ bụ your responsibility to know them put them in educational system to educate your children it's your turn it's your ọ bụ your responsibility if you don do it don ever near me to cry ịbịa ebe akọ nonsens egbuye m gị aka n'anya ịbịa m nso complain ọ aka ise ka m ma agha gị n'anya maka ọ nso asị asị na nso you don say this you don say that ana m agwa gị the problem now giving you the solution now ịrapụ ya echi isi m na chukwu abịa ma we do this and jesus we do that ikwuru ya mbịa ebe na aka ise ka m ma agha gị n'anya onye onye nụ ntị ọfachie ya nụ ntị ọfachie ya fachisie ya ike onye ha anụ ya oruzie echi ọsị m bịa kube nonsense i don say nonsense ihe m agwa gị bụ ihe ga-abara gị uru am telling you what ihe ga-abara gị uru bara ezinụlọ gị bara ikwu gị bara ibe gị bara anụ igbo i don say rubbish ka e na-ekwu ọnụ efu ekwu a na-ekwu ọnụ ekwu i don say ọnụ mmadụ dọkịta waste time na-akụgịrị akụgịrị no ihe ndị ọdịnala na-eme na-ete eke time ọ na-ete eke anyị time to do don't say that jekwana na anyị pụtara here no just um, no ọ na take before you can know all these things a na-aga ọ ahụ ọ arụ to know them is very difficult unu na-echekwa na just ọ dị easy like that no anyị bụ ndị ọdịnala cultural heritage and we must restore all the bet of ọdịnala ka anyị nọ anyị bụ ndị ndozi ọdịnala the rebirth of culture and tradition ambition and best and technology natural law is our foundation ebe a n'ime ya enwezi ebe ọzọ ị na-eji ị na-eje wi don't care anywhere you like you go Anya achọrọ ịma ihe anyị ma bụ na this principle because nwanne onye na-amaghị ebe e ozu can never know ebe esi abụọ ya eh? everything ifuru n'ụwa is solidified or liquidified everything every material science so ọ bụrụ na you man how to, how to liquidify kedu ihe ị na-akọ you don't even want to be a country you are not or you are not you qualify to have a because ịmara ihe a na-akọ you don't understand anything mgbe ọbụla a na-ekwu a na-ekwu a na-agwa our people gba ha they will never listen here in ordinary we no know about emotion we don know about sentiment ihe ịma common sense what we have is common sense no emotion animal self emotion bụ animal self we don't use them anyị adịgo superior mother than emotion anyị agafego emotion bụ ihe ndị nta akara sentiment bụ ihe ndị nta akara onwere ihe anyị ji ya eme ihe anyị chọrọ bụ ihe ga-abara anyị uru north korea na-ekwu anya na-ekwu america na-ekwu anya na-ekwu england na-ekwu anya na-ekwu england is nobody to tell me what to do not even america but ndị be anyị na-etuzu etuzu ọgụ nwanyere you gave them what they go agwara here you tell them to do the thing ọgụ agwara ha you give them the right to do all these things to you ịnọkọta na-ayọ mmadụ biko biko of what ka ị na why are you asking them for what you want to drive Mercedes you want to live like America then you go and build it yourself go and build it build waya na aka why are you complaining go and build them yourself ịbụ mmadụ ịbụ mmadụ if you are not a human being then you go and join those people who are human being go and join them and if you are a human being you do as you want. if you cannot your is your problem so mmadụ bịa na-asị gị ọdịnala igbo ọdịnala igbo your own nke gị ịrapụ ya si Vatican popu popu bịa nyere gị aka a na gị na ọdịnala can save you practicalize this thing ọdịnala na-ekwu practicalize them we are giving you information for you to control matter material element for you to use them for your own benefit the same popu popu united nations trump go there but ị na-ejebe na m iwe m nsọ aka ise nruo ebe ahụ nara gị ọjị ahụ ama m gị ya n'isi nara gị ọfọ ahụ dụpịa gị anya odo gị anya na datịrị ebe ahụ ị na eje ụzọ adịrị ya so maasị maasị maasị a na-ekwu okwu ewu igwe ọ bụrụ igwe enwere igwe enwere igwe metal iron nwee igwe the substance the matter the amount of matter in an object nwezie igwe nke na-akwọ akwọ dị grinder so mgbe ọbụla ị nụrụ igwe bụ ike ihe a na-ekwu maka ya bụ the amount of matter in an object so ọ bụrụ about carrying one million people no for you to accelerate that substance in the of people accelerate the substance accelerate the object in that matter or accelerate the matter in that object ndị be anyị agara akụcha ewu o mee ka ọnụ yọsị gị aṅa nna gị akọrọ n'elu akọrọ naanị ọdịnala cultural heritage e piramid for ndị Igbo enyere gị n'efu enyere gị for free your ancestors build a pyramid for you but rapia nna nwanne anyị nwere ndị Jew na be anyị anyị nwere ndị Kristian, anyị nwere ndị Islam anyị nwere ndị na-atọ ọjị o nwere onye sị na ha agaghị anọ but why Ah, more fundamental which one is your fundamental which one is your basic principle ndị ọzọ abụrụzie ndị na-eso eso kedu nke na-achị na kedu nke nọ n'isi oche because one must be in isi oche your ideology and philosophy one must do the ideology then other ones will be ndị na-agbazi obodo mmiri a na-enwe obodo nwee ndị na-agba obodo mmiri naanị Igbo kedu ndị nwe obodo ke ndị na-agba obodo mmiri ọ bụ ndị ụka maka ndị onye ebe ọbụla na-akwa ozu na-akwa ozu na-agba akwụkwọ na ndị Igbo na ndị ụka amaghịzị m ka ndị ụka ka ndị omenala ndị na-ata ọjị amaghịzị m ma ndị ọrụ anụ amaghị m nke bụ nke na ndị Igbo amaghị m ndị ọrụ anụ ka anyị na-aya amaghị m ndị ụka amaghị m ndị Judaism amaghị m ndị Islam kedu nke anyị na-aya aya kedu ebe anyị kwụ akwụ eh? kedu ebe anyị kwụ akwụ enwere ebe anyị kwụ a na-ekwu ka ha agba kọlchọ na ana na kọlchọ na ana ka e mee ọdịnala kọlchọrọ heriteji ka ọ bụrụ mgbọrọgwụ ka ọ bara onye ọbụla ebe anyị ga-agbado ụkwụ na sayensị and teknọlọji ndị ọrụ anụ pụọrọ anyị ndị na-eme ntị na pụọrọ anyị anyị achọrọ ya ihe anyị chọrọ observable truth ọ bụ anyị nwa on the life we decide where to follow ị gaghị apụta na asị ndị ụka na ana ana kedu ihe ị mere ndị ụka ga-eji ana how can ụka go ị mara nke how can enwere ihe idebere ha ịnapụ nwatakịrị inye ihe ihe ọzọ obebe akwa ịmara ịnapụ nwatakịrị ihe inye ihe ihe ọzọ obebe akwa so ọ bụrụ na if you build this ọdịnala a na-ekwu okwu na automatically nature abhors vacuum the fastest atom text if you build ọdịnala ụka will close automatically time with time anyị atọ n'ụka to museum house with time anyị atọ n'ụka museum house na ekwugharị n'ala Igbo ihe niile na-ekwugharị n'ala Igbo bụrụ ndị ọdịnala because ị na-emere onwe gị ihe gị you are going nobody ị naghị nwe onye ka ji gị na eke eke dike eji gị na ghara eji ị na-arụrụ onwe gị ọrụ gị doing your community service your community for your community ihe ọjọọ ihe ọma ọ na-asọ anyị nsọ nwa ọ na-emezi ndị Igbo fụ ihe ọma ọ na-agba ha ndị be anyị ọmakwa eziokwu can you see truth and identify it? ị nwere ike ịgwa m can igbo man ever see truth and identify it no nonsense question nonsense how nwanna how do we do this in nigeria rubbish we do culture so omenanị kwara na ana nigeria school before eme omenanị unu na aka nzu ata ọjị why don't you go to abuja and take permission to kara nzu ata ọjị why don't you go to abuja and take permission to go to your church why don't you go to abuja and take permission to do wedding why don't you go to Abuja and take permission to uh, to si mmadụ weta efi na ewu ma mmadụ nwụọ weta ọrụ anụ weta ikpu anụ weta e, e, e, eze nchi weta eze ejiji why don't you go to Abuja and take permission ntize ka eme omenala esi ma how do you do it ifuru ga ebe a na-ewere permission eme omenala have you see where na ebe a na-eji permission eme omenala na ihe na ngwa ụnụ nọ ndị Igbo problem ha ụnụ agaghị ekwe ihe anyị na-eme observable truth science na ọdịnala sayensị ka anyị na-eme study study we study everything everything with science you can study a society ka ihe mere society adịrọ mma we study them because of anyị nwa anyị nwa bụ ndị Igbo ndị ọdịnala we take it as a as a oh, oath we take an oath to protect and save ala Igbo ọ bụ ihe anyị nọ n'ime so ndị nwa akara anyị love Igbo you don't love Igbo more than us can you take oath for Igbo can you take an oath to protect Igbo land ime ihe ọjọọ a na Igbo akụgbuo gị ga-eme ị ga-eme nwunye ka anyị standard na nsọanị ka anyị standị omenanị ka anyị standị ọdịnanị ka anyị standị nsọ ala ngwu ala ntọala ka anyị do that ị gaghị eme nwunye you are not up to onye meziri ihe ya eme na-egwazi gị something isi na e otu ọzọ ka ya maka ị nwere ike ịgwa m otu ọzọ anya ka ya mma lem ihe ya le ka anyị na n'ala igbo nwụọ iyi na n'ala igbo onye ọbụla mekwere ihe ọjọọ ebe a na-atigbuo onye ka mma ma ị ga-eme nwunye come let's go and it n'ala igbo bịa ka ije n'ala igbo kpụrụ aja ala igbo wee tụọ iyi onye ọbụla ọbụ onye ọbụla na omere ihe ọjọọ na anya ka anyị akụgbuo onye ka mụrụ onye ga-adị ka anyị gaa let's a onye ọbụla chịrị aja ọ bụkwa na imegokwa ihe dị onye na anya ka anyị atigbuo gị ebe a let me see how many of you can do that a na-akụ na akụ na na na ejiri ihe ọjọọ anyị isi ụmụ ibe afụfụ ndị igbo na-ata ọ dịrọ mma onwere onye ọ dị mma n'obi onwere onye igbo ọ bụ mana ihe a na-ekwu do you have a solution to it ị nwere solution to igbo problem ọ ya bụ the question ndị na ewetazi a solution to ndị igbo ọ na-ekwestion kwa ya ọ nwekwaghị wanụ o jiri ọ na-ekwestion nke e wetara eweta ịjụọ ya ka ekwen the question kedu ihe wụ your question gwa m ihe wụ your question ọ gaghị ajụ nwe o nwere question enwere ihe ị nwere ike imenwu n'ụwa because I build get this way ụwa is been built this way so for you to succeed ị ga-enwerịrị your own ideology and thank God we have one already anyị nwere one already ọdịnala ọwụghị anyị nwa bidoro ọdịnala ọdịnala wụ nke ndị Igbo ka ndị Igbo si ebi ndụ ọnwụ nke ndị Igbo ihe anyị bịara ime bụ ndozi ka anyị dozie ya ka ọ baara ikwu baara ibe ọ bụ ihe anyị bịara a na-agwazi ụmụ ibe a na-ama ụmụ ibe opportunity comes this is a golden opportunity golden opportunity for every Igbo man anọdụ n'okpuru bed na kedu crime kedu crime dị na ịlaik ịchụfụrụ anị nna gị n'anya ịchọ ka idozie ka ọ baara gị uru what is the crime onwe crime dị ya enwere ndị che na jizọs na-abịa ọzọ enwere ndị igbo che na jizọs ka na-abịa ọzọ yes enwere ndị igbo che na jizọs na-abịa ọzọ ịgwa ha na jizọs anaghị abịa ha ga-asị na asị ọ ya bụ ihe a na-ekwu so ụmụ ibe aga m ekwudebe okwu ebe a asị m ka m kene unu maka unu na-ekwu igwe bụ ike mara na ihe a na-ekwu bụ the property inside that igwe ahụ the property inside the igwe the amount of matter inside the object inside object aha bụ the igwe ahụ that matter in them ọ ị ga-use the, the force in them ọ ị ga-use ọ bụrụ ndị nkịtị ị nwere ike ndị nkịtị haba 20 only 20 scientists only 20 scientists the whole Africa achange enweta 20 scientists na Africa the whole Africa will change ndị isi dị mma ọkwa ndị nkịtị ndị isi dị mma ọkwa ndị nkịtị Africa will change kịta na ka ihe na-eme ịhụ ndị si na Africa wee jee na New York ha ruo ebe a ha nọ dị na hotel 18,000 18,000 ndị a bụ ndị ribeghe nri na afrịka 18,000 dollars a night onye ha na hotel na new york ọ ndị a bụ ndị a na-ekwu maka ya 18,000 dollars a night ọwụ hotel ha nọ na new york ndị mali ma ndị ọzọ kasị ndị ahụ ndị na-akọmplen agwara m na ihe na-eme ndị afrịka si ya n'aka ndị isi ojii onye ọbụla gwara gị anything na this life ghara ịgwa gị about science and technology hapụ onye ahụ mara ihe ọ na-akụ go away from the person ọ ga-eme gị contaminate onye ọbụla gwara gị anything without you because ịkwa mmadụ aka gosi ebe ọ ga-ada isi mmadụ na ihe na-atọ ụtọ ezigbo ihe ọ na-atọ ka ya agaghị m apụta ebe a na-agwa gị nonsense without giving you solution to your problem ị gaa n'ụlọ ọgwụ dọkịta sị gị na ahụ na aya gị isi anya gị ọgwụ ọsọ ojii why do you na ahụ na aya m kedu isi iji wee gwa m na arụ adịrọ m ọka m nwụzie ịgwa m na arụ adịrọ m inye m ọgwụ ọ bụrụ na ọ bụrụ ya dọnta emi ka m ghara ijaba nwụchu ọnwụ nwụchu ịchọ ịgwa m na arụ adịrọ m gwa m mana nye m ọgwụ ihe ọ bụ na onye igbo ga-agwa gị achọrọ m ka ndị igbo na-eche uche onye ahụ agwọghọ gị sayentifik uwe a ga-esi achieve datin si nwoke chibapụ si achi ebe asụsụ pụọrọ m bikos ọ bụrụ na ọ bụrụ ya anaghị agwa ochi ntị n'agha esu ụmụ ibe ekenekwa m unu ka ọ dịkwa na echi gbasibenụ mbọ ike na ije kata gara nke ijere eje naanị iyi onye ọbụla pụtara ụwa chọrọ ibu uru ga-aba uru mana sobe ndị bara uru ọ ndị bara uru ga-akụzi ka esi abụ uru onye abaghị uru agwa nwunye ọ akụziri gị chọba ndị bara uru onwe ndị soro oyibo si na people you associate will decide your destiny people you associate will decide your destiny sobe ndị ma ihe sobe ndị ma ife ndụ fa sobe ndị ma ife ndụ fa na people you associate with decide your destiny ị ga-aba uru ị ga-aghọ ahịa ọ bụ your association ọdịnanị bụ the only principle the only freedom the only way ga-eme ka ndị Igbo dịkwa ndụ ọzọ mbinite n'ọnwụ nke ndị Igbo n'ọdịnanị ka ọ dị maka na ọdịnanị is anchored on the philosophy of life the natural principle the law of the universe and the science and the study of every matter the study of every matter ọ bụ ihe anyị nọ n'ime ọ ya bụ ọdịnala a sị udo dịbara n'ụmụ ibe ka ọ bịa na echi nke onye chiri ya zelụ onye si na ọ ga-adịrị ya na mma ọ ga-adịkwara ibe ya onye si na ọ ga-adịrị ibe ya na mma ya dịkwara ya onye si na ọ ga-adịrị anyị na mma ya onye kwa na mma ya dịkwara ya na ebe bere e ugere ibe ya ebe na nkwukwa ya ọ bụ ụzọ akwa ya na otito ga-eto ya n'ọnụ otito ga-eto ya n'ọnụ so ụmụ ibe ka ọ dịba na echi